nwanne m ekene m unu ana m ajụ si kedu mbọsị anyị ga-eteta n'ụla otu nwanne anyị nwanyị jekwuru mmadụ ka ọ rụọ ọrụ ya ọrụ mmiri eluzie ebe ahụ ha ekwekọrịta ego ole a ga-eji wee rụọrụ ya nya bụ ọrụ mmiri nwanne anyị nwaanyị a wee pụọ wee jee bikọba ndị mmadụ ego ego maya ha akpa afọ ebe a maka na ọ bụrụ ihe niile ka a na-ebupụta n'ihu akwụkwọ mana mara kenu nọ ya bụ ego buru ibu ọdụ n'okwu nwanne anyị nwaanyị a wee jee bikọwa ndị mmadụ ego wee mee gịnị wee bikọta wee wejeru ya bụ onye eluzie nwanne anyị nwaanyị ajụba ya kedu mbọsị a ga-alụ ya bụ ọrụ o wee anya na anaba na emesịa na ọ ga-ezitere ya ozi mbọsị a ga-alụ ọrụ a na-aga ọdịnihu nwanne anyị nwaanyị a wee nweta ozi site n'aka ya bụ onye wee sị anya bịa na-alụgo ọrụ nwanne anyị nwaanyị irutezi ka ọ jụọ ya eduzie nke bụ na-alụ ọnụ ọrụ o wee bụrụ ite mmiri wee mee gịnị wee bunye ya nọkwa enyo esi ya na ọ bụrụ na ọ naruo onye dị ịchọọ nke ndị oyibo na-akpọ pijin nnụnụ pijin ka o bunye ọbara ya n'ime ya bụ ite wee were ya wee mee gịnị wee saa ahụ ka nya bụ nwanne anyị nwaanyị na-anazi n'ụzọ ya maka ya na ife si wee jee ụkwụ kpọọ ya ma ya ma ite mmiri wee mee gịnị wee wụpụsịa kedu ife ndụmọdụ dụ n'ife a na-ekwu okwu ya ọkwa n'ebe a na-anọ adụ onye nwere nne na nna ọdụ ka nke na-enweghị nne na nna na-amụta ife ọ na-akụkọ na na-akọ akụkọ ọ na-ada adịba ka akụkọ ifo mana oyi ife ụmụnne anyị na-agabiga kwa ụbọchị kwa ụbọchị kedu ife mmụta dụ n'ife a tupu ị na-eje kaba ahụ fụ na ị jụchara ese na ị nenere anya ọfụma tupu ị na-eje ọtụtụ ndị bụ ndị si na ije a eri ụmụafọ igbo ego karịkwara na akarị bara abalụ ma onye ife na-achụgharị ya ejisi n'ike na-agagharị ịchọ ụzọ ọ ga-esi wee mee gịnị wee zọpụta ndụ ya ife ọzọ dịkwa n'ime ya bụ gị bụ onye na-ejegharị taba ahụ ejegharịzi na ka ị na-atọ na njegharị isi ebe a pụta ịbanye ebe a isi ebe a pụta ịbanye ebe a ka ị na-etinye onwe gị ife ọgbara igbo gharị n'ime ka ị na-etinye onwe gị ife mgbagwoju anya n'ime ka ị na-adọta aka ogheri dị iche iche n'ime gị ị na-ejegharị ọ bụrụ na ị bata ebe mmụọ gị nabata na ị nwere otu onye ma ọ bụ ụzọ mmadụ na-abụ mmụọ gị nabatara jisi ike jidesie ndị ahụ aka ike ka anyị hapụzi ị na-epiogharị anyị si ebe a pụta anyị abanye ebe anyị si ebe anyị apụta anyị abanye ebe a ya bụ ife na-ebutekwu na-akarị ogheru dị iche iche tupu ị na-eje were ọjị kwubie okwu kpọọ ndị nwe gị si bịa gị ha bịa ka ha buolu gị ụzọ kpeelu gị azụ ka ị na aka ndị omekome maka na ndị omekome na-azụ n'ụdị ọnọdụ a jizie na-achọ ndị ha ga-anapụ ego kalịkwarụnụ ee ka anyị bụ nwa afọ igbo tupu ị na-ejegharị epiogharịzi na isi ebe a pụta ịbanye ebe a isi ebe a pụta ịbanye ebe a tupu ị na-aga kaba ahụ ka gị na mmụọ gị kpebie ịjụọ mmụọ gị ajụjụ ọtụtụ n'ime anyị tupu ha pụwa ụdị njem a fa narakwu ajụ mmụọ ha ajụjụ ụdị ọnọdụ a gosiri tupu ị ga-eje ịkaba ahụ gị na mmụọ gị enwee mkparịta ụka ịjụọ onwe gị ajụjụ n'ime eziokwu n'anụ ahụ ma n'ime mmụọ mmanụ na mmụọ gị ọ nabatakwala ebe a ị na-eje tupu ị na-aga ọ bụrụkwanụ na ịbata ebe ahụ fụ ije si eje na o nwere ka ije si eje ebe ahụ ijisi ike iticha ike gị mee gịnị ịnaluo ụlọ ka anyị dị ede jizi n'aka anyị ekota agbara ga-agba anyị n'ọdịnihu ọtụtụ ife dị iche iche ka anyị bụ ụmụafọ Igbo na-ete na-eme anyị anaghị ajụ ajụjụ mara na ya bụ ife ị na-eme na mmụọ gị na ya na-abọ so ọ nabatakwara ya maka na nke ka nke bụ ije tinye aka n'ebe mmụọ gị na ya na-abọ so anabataghị ebe ahụ ka nke bụ ntaramahụhụ ga-eme gịnị ga-ebido kene tupu ị na-eme ife ụfọdụ jụọ ese mana ife mmụọ gị na-asọ nsọ mana ife mmụọ gị na-anabata o nwere ọtụtụ n'ime anyị bụ ndị na-ede eme ife ngwongwo eji wee kwadoro ha anya bụ ọnọdụ abụrụ ife mmụọ so ha na-asọ nsọ mmụọ be nna gị ọbụla nwere ife ọ na-eri nwee nke ọ na-asọ ka anyị kaba aka n'ahụ netuo anya anaba ahụ fụ na gị na mmụọ gị nwere mkpakọrịta ụka n'ime mmụọ na n'ime eziokwu ka ị ghara ije ije ị ga-eme gịnị ị ga-azọfiega ụkwụ n'ọdịnihu ka emesịa ndewo